just dey enter lagos so I'm gonna shine your eyes oh my god i no go dey overdo o chai. you drink coffee i take tea my dear and i drink within this breath wanna love me you can buy my cds i'm an igbo boy in lagos. walking down Church Street in Jakonde. I got my walking stick with me, and I take it where I go. I'm an Igbo boy in Lagos. Oh, I'm an alien. I'm an Igbo alien. I'm an Igbo boy in boy illegal obonaadama bụ na ha na-elege election after result ife ga na football selection na nnekwuru na nnekwuta ga-eme ka ha kwuru what a pity eh chai despite the fact we are blessed with mineral resources obodo aka nọ na borrowing borrowing what a pity chai mama don cry echi dị mebu maka tomorrow ga dị mma ma were ya nwayọọ ọbụla ga dị mma gajụọ amen Carigo nwanne m Many people are dying. Yes, men are killing us. In this part, there is chaos everywhere. Manipulation, someone's game. COVID, put your mask on. To get vaccine, everything no be politics. Child. nwanne m akpọchi bikere nọkọ na microphone na si n'obodo agadi mma ọnwa mgbe nta ee eh, achọrọ m ikene onye ọbụla nyere maka omebe taa especially my friend ee eh, emizo onye ọbụ dj enwa na-eme fiki fiki fiki fiki ọ dj ee eh, nwanne m thumbs up chibikwet on the mic say one time one peace out Ibo boy Whoa. an alien. I'm an legal alien. I'm an Igbo boy in Lagos. I'm an alien. I'm an legal alien. I'm an Igbo boy in Lagos. I'm an alien. I'm an legal alien. I'm an Igbo boy in Lagos. an alien. I'm a legal alien. I'm an boy illegal.